AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ka onye nwe m nọnyere gị ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke ka onye nwe m na-edu gị n'ụzọ ya niile ezi enyi m anyị abịala n'ụbọchị taa ịgakwa n'iru na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị mmụta site n'iden mmụta site n'iden n'ụbọchị gara aga e mere ka anyị matasị na ọ dị ihe abụọ nke mmadụ na-achọsi ike na mmadụ bụ onye na-achọ mmụta mmadụ bụ onye na-achọ ike ile anya na gburugburu ebe gị onwe gị bi ị ga-achọpụta na mmụta na ike emeela ọtụtụ ndị mmadụ mgbe ụfọdụ a na-amakwa ihe ha bụ o meela ka ndị mmadụ kpaa agwa ndị dị iche iche ọ bụ ilecha anya gasị ọ bụkwa mmadụ bụ onye a n'ihi gịnị enwee na oke mmụta nke elere anya na ọ dịbeghị onye ruru ebe ahụ enwee na ikike ọ bụ ọ bụdụrorị na ihe na-eme na abụghị ihe ga-ese ụka emewe ka o see ụka n'ihi na enwetala ikike a ga-eji megbuo otu onye ma ọ bụ onye ọzọ ọ bụ otu ịchọ ikike a n'ụzọ na-ezighị ezi ịchọ amamihe mmụta n'ụzọ na-ezighị ezi bụ ihe mere eji nwee nramahụ n'iden chineke lechara anya kee ihe niile nke okere, were mmadụ tinye n'ime iden kpara ya oke si ya lekwa ebe ị na-aga agarụ osisi a nke bụ osisi ịma ezi ihe na ihe ọjọọ agala ebe ahụ ma gburugburu ogige a niile nyere onwe gị aka n'ụzọ ọbụla nke o si masị gị ma mgbe mmadụ gafere okere a nke chineke meworo mmadụ bụ onye nwetara onwe ya n'ime akpa nke onye iro onye iro wee kechie ya ilekwa anya site na mgbe ahụ rue ugbu a ndị mmadụ bụ ndị ka na-etigharị isi n'ọhịa na ụzọ achọ ụdị mmụta na ụdị ikike a nke emere ka anyị matasị na ọ bụghị na ịchọ ha bụ ihe ọjọọ kama anyị ekwesịghị ịchọ ha n'ụzọ na-ekwesịghị ekwesị na ịchọ ike ndị a n'ụzọ na-ekwesịghị ekwesị pụrụ iweta ịla n'iyi pụrụ imebi mmadụ n'ozuzu oke na ọ pụrụ ime ka onye iro were mmadụ tinye n'akpa were gị na-eme ihe masịrị ya ka anyị lebatụ anya na akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri abụọ na isii ma n'ihi iwepụta amaokwu nke iri abụọ na isii ka anyị leba anya na amaokwu nke iri abụọ na atọ amaokwu nke iri abụọ na atọ ọsị ma na-ajụ ịjụ ajụjụ nzuzu na nke amaghị ihe ebe ị matara na ha na-amụpụta ịlụ ọgụ ihe ndị a ọbụ anyị jụ ajụjụ ihe ndị a ọbụ anyị chọọ ịmata anyị ahụ na ọ gaghị ewetara anyị udo ọ ga-eme anyị etinye aka ebe anyị na-ekwesịghị itinye aka ọ ga-eme anyị emeghe Chineke ihe a na-achọ ka anyị jide aka ebe a ọ bụghị na anyị pụrụ ịgbanarị ihe ndị a na-ajụghị ụmụ ajụjụ ndị ahụ anyị maara n'ezie na ọ gaghị ewetara anyị udo n'amaokwu nke iri abụọ na isii ọ sị wee teta n'ụra mmanya pụọ na ọnya ekwensu ebe oru onye nwe anyị nwụdeworo ha na ndụ ka ha mee ihe Chineke na-achọ ọ bụ mụ na gị ka a na-agwa okwu a n'ụbọchị taa mgbe anyị onwe anyị bụ ndị anya doro ndị chineke na-eduzi ndị ga-aghọtasị na ọ dị akụkụ nke anyị na-ekwesịghị ịgarụ n'akụkụ ndị dị otu a adịghị ihe ọ pụrụ ịlụpụta nye nzọpụta mụ na gị nke bụ ihe anyị kwesịrị ịchọsi ike na agbata anyị na chineke a na-eme ka anyị mata si na anyị kwesịrị ịbụ ndị ga-alụsi ọlụ ike ime ka ọbụna ụmụnna ndị a ụmụnne ndị a ndị chere na ọ dị ihe dị ebe ahụ bụrụ ndị ga-eteta n'ụra mmanya ha amara ma chineke ga-enwe ike legharị anya zọpụta ndị dị otu a emeela ka anyị matasị na ụzọ a bụ ụzọ nke nzuzo ụzọ ekpuchiri ekpuchi ụzọ nke na-apụghị ido anya ndị niile bụ ndị na-agbado n'ụzọ dị otu a na-achọ n'aka onye iro nghọta na ike n'ụzọ nke chineke na-akwadoghị bụkwanụ naanị chineke bụ onye e kwesịrị isi n'aka ya nweta ihe ndị dị otu a na ibi ndụ n'ụzọ dị otu a n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche ghọta na ndị a na-eme onye iro chi ha karịa chineke nke kere ụwa niile n'ime nke a na ndị a bụ ndị na-emebi iwu ahụ bụ iwu mbụ nke chineke nyere si n'ụzọ dị otu a bụrụ ndị were onwe ha dowe ma ọ bụ tinye na nkọcha nke ahụ e kwuru okwu ya nke ga-adịgide site n'ọgbọ rue n'ọgbọ n'ihi na ha emebiwo iwu nke chineke bụ ife arụsị ghọta gị onye mụ na ya na-atụgharị uche a na-eme ka anyị matasị na nkọcha a bụ nke ga na-aga n'iru rue kwarị n'ọgbọ nke anọ nke ebe ọ bụla ọ na-alụ ọlụ ọ dị mkpa ka anyị jidesie ebe a aka ike n'ihi na onye ọbụla nke tinyere onwe ya n'ime ihe ahụ chineke si emela onye ọbụla nke tinyere onwe ya n'ife arụsị n'ezie iwerewe onwe gị tinye na nramahụ a nke imebi iwu nke chineke itinyewo onwe gị na nkọcha ịmana na okwu chineke ekwupụ ya ọ na-aga ịlụzu ihe ahụ nke eji wee kwuo ya ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-elegharị anya n'ime ndụ gị jụọ mkpụrụ obi gị ajụjụ ma ọ bụrụ na ị ga-eso ntụgharị uche nke ụbọchị ndị a jụọ ajụjụ ihe a na-eme otu a ọ dị ebe m si tinye aka n'ebe na-ekwesịghị ekwesị ọ dị nramahụ nke siworo na ọgbọ ndị gara aga na-anyịgide m mgbe ị na-atụgharị uche n'ụzọ dị otu a meghee obi gị ka Chineke nwee ike nye gị ọsịsa nke kwesịrị ekwesị ka ọ gaziere gị ezi nwa chineke na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na onwe ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m ọma na-ege ntị ọ bụrụ na ị chọọ idetara anyị akwụkwọ gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ohere ọma ka m ji na-ekele ishaya zakaraya na ọmalayo jegede ndị mụ na ha na-alụkọ ọlụ n'ebe a ezi enyi m ị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-ege abụ ọma ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha Jizọs, amen Chineke bụ Chineke ntudo kama ọ bụ Chineke ntudo kama n'ihi na ọ bụ ọ bụ Chineke nke udo kama ọ bụ Chineke nke udo kama ọgụ bụ Chineke udo kama ọgụ udo kama ọgụ udo kama ọgụ udo kama ọgụ udo ọ bụ Chineke tudo, n'ihi na ọ bụ Chineke niile nke ndị nsọ kama ọ bụ Chineke ntuyo nke udo kama ọ bụ Chineke ntuyo ọ bụ Chineke nke kama ọ bụ Chineke ntuyo kama ọ bụ Chineke nke kama ọ bụ Chineke kama ọ bụ ndị nsọ kama ọ bụ Chineke Chineke anyị bụ chineke nke udo bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir ụmụ akpara nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ya chineke na ngọzi ya bara unu ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nwanne m na-ege ntị ụbọchị ọma onye nwaanyị o meela gị mma taa ekele dịrị Jehova anyị ji isiokwu ọzọ bịakwa taa nrụpụta nke okwu ụgha bụ isiokwu anyị okwu ụgha nke anyị na-ekuzi n'ume o nwere nlụpụta ọ na-alụpụta ihe ọma ka ọ na-alụpụta ihe ọjọọ ebe anyị ga-ewere ihe ọgụgụ bụ n'akwụkwọ ọlụ ndị ozi isi ise amaokwu nke atọ ruo na nke anọ ebe ahụ na-asị otu a ma Pita sịrị Ananias n'ihi gịnị ka Setan mejuru obi gị ịgwa mmụọ nsọ okwu ụgha na idebere onwe gị ụfọdụ n'ime ọnụ ahịa nke iberibe ala gị mgbe ọ na-anọ ọ nọgideghị n'aka gị mgbe e resịrị ya ọ dịghịkwa n'ike gị gịnị mere iji tinye ihe a n'obi gị gịnị bụ ihe ahụ o tinyere aghụghọ okwu ụgha ọ bụghị mmadụ ka ị e gwara okwu ụgha kama ọ bụ Chineke ọ bụ ihe o ji dị mkpa mgbe ahụ ị na-ekwu okwu ụgha gị na ụdị ọ bụla iji na-ekwu ya gị chee na onye ahụ gị na ya nọ ebe ahụ ka ị na-agwa okwu ụgha ọ bụghị ya onye ị na-agwa okwu ụgha bụ Chineke ajụjụ anyị abụrụ gịnị ka Setan mejuru obi gị nwanne m na-ege ntị Ọlụchi Chima ya Kalụ gịnị ka ekwesịghị mejuru obi gị ị na-ekwu okwu ụgha ọ bụghị mụ onwe m ọ bụghị onye ọbụla ọzọ gị na nọ n'akụkụ ka ị na-agwa okwu ụgha ị na-agwa ya mmụọ nsọ mmụọ nsọ na ọkpara na chineke bụ otu ị gaa n'akwụkwọ mkpughe isi iri abụọ na otu amaokwu nke asatọ na ebe ngwụcha ngwụcha ya ị ga-ahụ na ndị ụgha niile ebe ahụ ọ kpọsịrị ọtụtụ ndị ndị ụgha niile bụ ebe ngwụcha ya na oke ha dị n'ebe n'ọdụ ọkụ nke eji ọkụ na brimstone na-ere ị ga-ahapụ ụgha taa ma onwe m ga-ahapụ ụgha ka ọ bụ anyị nụcha akwa ya anya asị onweghị o mere ọkụ na-ere ere nke bụ ọnwụ nke abụọ ahụ ịmarala na ọnwụ nke anyị na-anwụ ugbu a onweghị akpọrọ ya nke abụọ ihi ụra ọnwụ nke abụọ abụ ebe bụ ọnwụ nke jọrọ njọ a na-agwa gị na onye ụgha so na ndị ga-anwụ ọnwụ nke abụọ ka ị ghara ị na-eche na o nweghị ihe o mere akwụkwọ nsọ gwara anyị na nna nke ndị ụgha niile bụ ekwensu ọ bụ na enubeghị ya nna ndị ụgha ịbụrụ onye ụgha ịbụ nwa ekwensu n'ihi nna gị bụ ekwensu mgbe anyị na-agha ụgha anyị bụ ụmụ ekwensu nwa ekwensu enweghị oke n'ala eze chineke anyị bịa ugbu a jiri ekwentị anyị ebe a ka ụgha niile ga-akacha njọ ekwentị mmadụ kpọọ gị ịnọ n'Aba mmadụ kpọọ gị ịnọ na Legọs gị gwa ya na gị gafere mba ọzọ n'abalị gara aga mmadụ jụọ gị ajụjụ ego gị si ya na gị ga-eweta na gị ga-eweta abịala abịala abịala echi ka iweta ị gaghị ewega ọbụna ndị na-ere ahịa ụkwụ ụgha juru ha ọnụ onye zụọ ihe ejụghị ya ego ole ka ọ zụrụ ya irute ya sị gị ị hụrụ ihe a m na-eresi gị ihe m ji na-ere ebe otu kọbọ ọ bụla ihe m tire n'elu ihe ị na-enye m bụ naanị isi ego onweghị m tinyere ihe m na-achọ bụ ka ọ bụrụ na m rezuru ya ọ na-ekwukwa n'okwu ụgha anyị na-ahụ ọtụtụ ihe ndị mmadụ na-eme bụ ụgha nwanne na-agba ama ụgha gbagide nwanne ya onye a kpọpụrụ n'ụlọ ikpe ị ga-ahụ onye ga-esi ebe o si lee otu ihe na-enweghị ebe o mere ga-ekwuo Ananias na Sefara ọ bụ ndị anyị maara akụkọ ha nke ọma na ọlụ ndị ozi isi ise niile ahụ ego dee ị ga-ahụ ya a jụrụ Ananias ego ole ka ị rere ala gị n'ihi ọ hụrụ ndị rere ala hụ ndị na-eweta ihe ha nwere mgbe ha nọkọtara n'otu mgbe ha na-anatachala mmụọ nsọ ego ole ka ị rere ọ bụ ego i wetara ka ị rere ya sị ee anyị nụrụ akụkọ ya otu o si nwụọ ebupụ ya nwaanyị ya esoro bata ajụọ ya ya ekwuokwa ee ihe ahụ o kwuru abụghị anyị rere nwaanyị ya esorokwa nwụọ ezinụlọ a n'echiche gị ha ga-eketa eluigwe mba ha agaghị eketa ha anwụọla ọnwụ nke abụọ ka na-echekwa ha n'ihi ya nwanne m ana m arịọ gị otu ọbụla isi na-ekwu okwu ụgha otu ọbụla gị n'ekwentị gị n'ọdụ ahịa gị n'ụlọ ọrụ gị ana m arịọ gị n'ihi aha Chineke ka ị kwụsị ikwu okwu ụgha nwụta ihe taa na okwu ụgha na-ebibi na ụsọtụ ya bụ ọnwụ nke abụọ onye nwe anyị gbaa gị ume onye nwe anyị nyere gị aka ka e bụrụ onye ga-ebido taa kwuwa eziokwu naanị eziokwu n'ihi ọsọ kwe ka ee bụrụ ee ọhịa Chineke gwara anyị ka ee anyị bụrụ anyị ka anyị na-eme nke a onye nwaanyị ga-agọzi unu ọ ga-agọzi gị gọzie gị n'ozuzu oke were ihe niile kwesịrị ka e were chọọ mmadụ mma chọọ gị mma ka ọ dịrị gị otu a n'aha Jizọs Kraịst bụ onye nwaanyị amen ezi nwa Chineke na-ege ntị ama m n'ime obi gị ịmana na okwu ụgha abụghị agwa Chineke anyị kwesịrị ị na-akpa agwa nne na nna anyị ndị mụrụ anyị n'ime ụwa anyị nọ n'ime ya ma na-akpakwa agwa nke Kraịst site na Chineke tiri anyị n'ime ezinụlọ ahụ ka anyị wee mụta ndụ dị mma n'aka nne na nna anyị ma na-ajụgo onye ọma na-ege ntị ị bụ onye ụgha ka ị na-atụ asị kwamgbe kwamgbe arịrịọ ekpere m na-ekpe n'isi gị ma n'isi m n'ụbọchị taa bụ ka Chineke nyere anyị aka ka anyị bụrụ onye ga-eguzosi ike n'ụbọchị ikpetemazụ a ka anyị bụrụ onye ga na-ekwu eziokwu ọ bụrụ rịị na eluigwe chọrọ ịda ka anyị guzosi ike kwuo eziokwu nata ngọzi nke dị n'ime ya n'aha Jizọs amen imeela onye mgbasa ozi oriakụ Justina Onumegbu oziọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na ụgha abụghị agwa nke kraịst onye na-atụ asị abụ nwa nke chineke ka anyị gbalịa na-akpọ agwa nna anyị ngọzi ga-abụrụ nke anyị imela onye mgbasa ozi arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke mepee anya gị ka ị na-ahụ ihe bụ eziokwu na-ekwupụta ya dị ka iji nye anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ọ ga-enye gị ogologo ndụ ọ ga-enye gị ahụike n'aha Jizọs amen ozi nke dị ụtọ na-ebube bụ onye nzọpụta ga mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ at gmail dot com at gmail dot ezi enyi m ọma na-ege ntị kọrọ na ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị na 070 mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo